daalụ bụ onye igbo na-anụ onu m asị m mmiri ata na anụ azụ anwụla nke onye na-emebe ezi ihe ya gaziere ya asị m na anyị ga-adị ka echi maka echi adịghị agụ agụ na-atụfughị mgbe gị enwee obere ihe m chọrọ ka m chetara gị gị igbo echekwana na udo adịgo na naijiria udo adịbeghị onye hausa ma na-eyi eke obodo a bụ naijiria onye yoruba ma na-eyi eko obodo a naijiria from ụbọchị mbụ anọchara nọchara ha ma na-eyi eke obodo a sọsọ gị nwa bụ onye igbo bụ onye amaghọ na-eyi eke obodo a onye hausa enwere ụlọ n'ala igbo onye yoruba enweghị ụlọ n'ala igbo onye hausa enweghị investmenti n'ala igbo onye yoruba enweghị investmenti n'ala igbo sọsọ anyị nwa bụ ndị igbo na-eburu ego anyị niile akụ na ụba anyị niile ndụ anyị niile buru ya wee buga ugwu awụsa nke a bụrụ ofu oge ojukwu dị ndụ ojukwu gwara anyị maka ihe na-eme taa oge ahụ ka e bidoro akụ ruo ụlọ mana anyị ejighị okwu ojukwu wee kpọrọ ihe ojukwu wee nwụọ anyị e buru ojukwu wee kpagharịwa ebe niile kwawa ya ọ dịkwa mma mana enwere ugwu ka ugwu n'oge ahụ ọ dị ndụ na anyị kwanyere ya ugwu echem na ya nwa ugwu kachasị echem na ugwu ka ugwu bụ oge ahụ dị ndụ na anyị gere ya ntị n'onu mana ojukwu nwụrụ anyị kwawa ojukwu na london malaysia ebe niile dị iche iche akwawa ojukwu na ana igbo rugwu hausa yoruba ebe niile akwawa ojukwu ojukwu e wee nwụọ ndị hausa wee na-achị anyị ọchị ah, buhari wee sị na ya na ojukwu kpara na agaghị ekezi obodo ahụ na ji ọntụ use na ọ gaghị anwụ anwụ mgbe ihe na onwe nọ nọ mana o jukwu ya ebu ya ụzọ nwụọ nwụọ mana ọ bụrụ ebe ahụ ka m na-aga Nnamdị ka a na-ekunie ọtụtụ ndị Igbo anyị ndị ihe ji wee kwuo ozu na-adị mma wee zọdawa Nnamdị Kanụ achọghị ka a dọnyere gị ukwu ihe nji si gị na onye Awụsa ma na-eyi eke obodo ọzọ gị nwa rụọ nọ n'ugwu hausa akwatuo ya tinye ụzọ ebe ahụ na ọkụọ ya flawa ị rụọ shọp akwatuo ya ị tụọ ngwa ahịa esizie ya ihe ndị ọzọ niile enwere ihe na-aga aga enwere ebe esi esi ebe niile ebe niile ndị igbo kwesịrị isi wee nweta ihe a kwesịrị nweta a pichichara ya meki ya shọọ na enwere ihe ndị igbo na-enweta ọ bụrụ na aka agụduru ọgụ ka anyị ka nwetara international airport airport adịghị n'enugwu amin ọ dịghị na ebonyi steeti ọ dịghị na Anambra ọ dịghọ na Imo international airport adịghị ihe niile ndị Igbo nwere apichisie ya sipọtụ Kalaba adịghị arụ ọrụ nke Port Harcourt ntọọ gị ha ncha niile ihe niile ndị Igbo nwere apịchisie ya maka gịnị ya bụrụ na ị nọrọ n'Ọnịsha na-atụ ahịa ịtụgide ahịa n'Ọnịsha ịgbagowa ebe ahụ ịgbago ebe a from ebe ahụ ịrụọ ụlọ onye Hausa ma na-eyi eke obodo a mana ọ chọrọ ka eji ike wee kee ka enwee ike na gị prọpati gị mana ka anụ na ọ bụ ndị wọtara anụ chọrọ ka e kee ya through referendum so that ka emee gịnị ka ị nwee ike nweta ihe ahụ ị kwesịrị nweta ka ụlọ gị wee baara gị ka ego gị wee baara gị and enwero mmadụ ọbụla na-eku ume bụ onye Igbo ya sị na ihe gbasara Biafra adịghị ya mkpa ị na-ekwu ya bụ ị na-edu ya onwe gị ị bụrụ ọgaranya ọ ka dị gị mkpa karịa nwa ogbenye ngịnị ka m na-ekwu maka ụlọ ahịa ruru n'ugwu awụsa eyi eme ngịnị anyị atụtụ ya anyị ewe bọmbụ kwatuo ya otu ụbọchị boko haram bụ prọpati ndị awụsa ọ ndị igbo ndị awụsa nwe ya mana ndị igbo amaghọ mana ọtụtụ ndị ya aghọta na ya aghọta ihe eji wee guzobe apc bụ ka eme gịnị ka e wee ndị igbo ka e wee bunata ndị igbo gị nwa na-eji ụka anyị nwa bụ ndị ụka ihe eji wee guzobe Boko Haram bụ ka e wee mee gị ka ị wee bụrụ a mmadụ ka ị na-eme ntavi o wee na-asụ na ine steeti na-arụrụ 54 chọchis arụrụ dị mma ndị Boko Haram wee tụọ bọmbụ tutuo 51 ọ mụ na gị bụ onye Igbo onye kristian bụ ndị rụrụ ya anyị nwa bụ ndị ụka ndị pastọs wee dazie ogbi onye ọbụla dubizi na ọbụrụ chọọchị ya ndị amụma ụya wee dara anyị aka wee na-egbu anyị amụma n'isi were were were anyị na-amụ ka esi egbu amụma anyị be mbụ ndị Igbo anyị wee buru isi anyị dosara ewu ewu na-ata anyị igu n'isi onye nke ọzọ si na Nnamdi Kanu ya enweta e, Biafra onye nke ọzọ si na ọma nweta onye nke ọzọ si na ya eke Naijiria onye nke ọzọ si na ọma nke onye nke ọzọ si na ya eke Naijiria ụzọ ise onye nke ọzọ si na 2032 ka ihe eke naijiria onye nke ọzọ si na 2035 amụma dị iche iche na-arị ibe ya enu ka anyị chee na echiche ndị igbo gị na onye yoruba na emeka ihe onye yoruba bụrụ nwanne gị ọ bụ orumagana chameleon he can change at any minute gị nwa na-ekwu okwu restructuring ihe a chọrọ ka a bịa daa Nnamdi Kanu ọ Biafra ọ IPOB so that ka enwee ike mee gịnị gwazie gị kọndishọn eji wee mee restructuring ama mmehie onye ahụ isi wee chie ya jee dee ya abụrọ m onye amụma asị m gị nne nna egburu gị amụma mana iwu ya ka ya eke obodo a mmiri erugo mana ya mebe ka o esi zo so kwado ije ozi biafra ka ụlọ gị dị n'ugwu awụsa wee dịrị gị kwado ije ozi biafra ka ị wee nweta ihe ndị a dị na yoruba site n'ịtụ refrendọm onye awụsa chọrọ ka eji ọgụ wee nụọ ya ka o nwee ike nakọrọ gị ugwu nakọrọ gị ihe niile ị nwere den ka nwa gị onye na-azụ ahịa gbaa mbọ ka ego gị niile ghara ịdị n'ugwu awụsa gbaa mbọ ka ego gị niile ghara ịdị na yoruba land ekwena ka ndị kọstọma na-eji gị ụgwọ ha iji gị ụgwọ karịsịa na ego gị niile dị ebe ahụ chee echiche anyị sị ndị igbo si na anyị si na anyị ma ihe ma n'ezienu ndị hausa kazikwa iwe mara ihe o n'ezie n'ọnọdụ anyị nọ na ya ebe niile anyị si wee na-eme gịnị ịrụọ na akwatuo ya ịtụọ moto esizie ya ịtụọ ahịa esizie ihe niile i mere eme gịnị apichie ya ihe niile akwatuo na tụọ bọmbụ mee nke a mee nke a mekwa nke ọzọ esi ya nọ jaringo ọ ọ zamfara ọ e, buronu ị na-akọ akụkọ si n'ebe ahụ ka o mere na o rutebeghị ebe ị nọ anyị anọta ala nna anyị ewere ofuru n'ihe hensmen na ihe niile wee na-eme ngiri na-egbu anyị anyị wee na-etinyekwa isi anyị wee na-eme ngiri na-etinye isi ndị Igbo wee gbasaa mba niile dị iche iche anyị were ya na-asị ebe ọbụla ije eh, ya onye igbo ebe ọbụla ije nọ ya ebe obodo ọbụla ije gafere onye igbo n'obodo aha dị eme ihe aha bụrụ ezigbo okwu obodo aha dị eme exist enwere onye mfunugoro ụlọ ya dị mma ya eji na-arịọ n'ebo ya na-arịọ onye agbata obi ya wee na-asị ya eh, nyetu ya nwa nru nke ya larụ afụrụbeghị m onye rụrụ ụlọ dị mma dozie ya onye eji ebe ọzọ ka ọ larụ ya bụrụ na obodo anyị baa n'Igbo igbo dị mma anyị agaghị agbasasị mba niile gbasaa aka dịka achị ọkpaka ebe niile dị iche iche ọ maka na obodo anyị adịghị mma ka anyị mee n'obodo anyị ka ọ dị mma braka amerịka 30 to 40 percent of braka amerịka bụ ndị igbo ọtụtụ ndị ka a dọrọ n'anya ha wee bụrụ braka amerika ọtụtụ ndị jere ebe ahụ wee mee ngịrị dara nwaanyị onye ọcha anụwa si from ebe ahụ ọ dịghị ekwuzi okwu ịnata nwee grandchildren nwee grand children ọ dịghị ekwuzi okwu ịnata ihe ndị a niile bụ ihe na-eri m nri na arụ ọ na-afụ m ụfụ n'obi ruo ole mgbe ka anyị ga-eme obodo anyị ka ọ dị mma ọntiri na anyị eme obodo anyị bụ ala igbo na anyị asị na mba niile dị iche iche na-abịa n'obodo anyị na-achọta ihe a ga-eri mana anyị ebidobeghị ka m were united arab emirates wee maa atụ mba niile dị ụwa niile dị iche iche na-abịazi obodo ahụ wee mee ngịnị na-achọta ihe a na-eri mana ọtụtụ arọ gara aga agụụ na-egbufa ha wee were ndụ ha wee tinye wee nụọ ọgụ dị ka nwoke mee ihe ha kwesịrị ime wee site na ụman wee pụta kịta na ahụ enwere ka ihe esi wee gụchaa mba nwere ego n'ụwa niile ka ị ghara ha ha wụ ndị nke ịsaa na ndị ka wee nwere ego ihe anọ nwaanyị ịnọ na ịchọ ụmụ niile ọ mụrụ anyị azụ ya akwụkwọ gị wee tinye họwa naira ihe ha etinye kobo n'obodo a obodo united arab emirates ọ mmadụ mere ya otu otu ahụ mana nke anyị anyị akwụ ụgwọ ọkụ anyị nwere ọkụ enwe ndị ji driving license anya moto ndị igbo ji driving license anya mana ndị hausa ejighị anya enwe ndị na-akụ taasị ndị igbo adịghị ndị igbo na-akụ taasị ndị ọzọ adịghị akụ ijee n'ụlọ mkpọrọ na ala igbo na ala yoruba na ala hausa ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa anyị juru eju ije n'ala ana obodo oyibo na obodo oyibo ndị igbo anyị juru eju n'ụlọ mkpọrọ maka ngịnị na obodo anyị adịghị mma ka anyị ghara ịbụnụ ndị a na agba ibi ya na-ete afọ ka anyị gbaanụ mbọ dozie n'obodo anyị gbaanụ mbọ ka anyị dozie n'ala igbo nwanne m nwoke nwanne m nwaanyị ka anyị meke n'obodo anyị ka ọ dị mma ka anyị ha na-asị ya na ọbụrụ eh, ihe na-agara m nke ọma ka m gwa gị nke wee eziokwu ị karịghọ ndị ha ji ha mebiri ihe ya ọkwa onye igbo nwere sabara bank ọkwa na ka o si fuo ibe eto ọ bụrụ otu a ka esi kwatuo ya achọghị iji anya wee fu ndị igbo Goodluck abanye n'ọchịchị wee nye nwanne anyị nwoke Innocent lansens ịrụ moto chika si na orenji ya na ọtụtụ ndị ọzọ wee bunatawa ihe ha nwere n'ala igbo ka e wee rụwa n'ala igbo ka e wee na-ewe ụmụ okorobịa anyị n'ọrụ ọ bụrụ ya ka a kwaturu sekọnd naija briji ọ onye ọ chọrọ ka o bido ya intanashonal fes intanashonal epọt dị n'ala igbo ọ gudulok ha wee si mba na ọ bụrụ onye a ka ha chọrọ ọ bụrụ ihe a ka ha chọrọ maka na e mere gịnị a chọrọ ka anyị gba ndị igbo na-ata afụfụ ruo ebighị ebi ma anyị nwa ndị igbo bụ anyị nwa ji aka anyị wee jide onwe anyị let us think well ka anyị chekenere echiche dịka ndị igbo anyị si na anyị ma ihe mana ndị a na-agbazi anyị ndị anyị ka mma na-achịzi anyị arịwa yutu bụ ha na-achịzi obodo a ị nwere ike ikweta m na ụmụ okorobịa ndị hausa furan hensmen na ndị hausa bụ ndị ji Nnamdi Kanu n'ụlọ mkpọrọ ha nwa na-ekwu ihe na-eme na naijiria anyị nwa na-ekwu okwu restructuring abịada Nnamdi Kano ya emezikwa restructuring ka m nwekwa nke eziokwu think about it chee echiche maka ya ya bụrụ na ya enwetaghị biafra udo ahịa ha dịkwa n'obodo a izu ori ya na-aga n'iru igbu mmadụ ga na-aga n'iru kidnapa ya na-aga mana anyị nweta obodo a edozie ya na ịrụrụ ọrụ na ịrụ ọrụ akwụọ gị ụgwọ ọnwa gị iketa oke asị indigen di citizen of the country mana enwere uru anyị na-erite na naijiria enweghị onye na-erite uru si na ọ bụ ihe a bụ ihe ya na-enweta asị onye naijiria so ka m kwụsị ebe a ka a ghara iri oge gị mana ofu mkpụrụ okwu na-ezu onye maara ihe ma cheta na osisi ọbụla na-ada dịka ọra ọjị ga-ada dịka ọjị nkwụ ga-ada dịka nkwụ ose ga-ada dị dịka ose gbaa mbọ wee kwado obodo a ka afụfụ niile iji ọtụtụ arọ wee kpaa ka a ghara ịna ya n'iyi udo dịrị gị